ndụ ọnwa na-enye ihe abalị na-eto ya mgbe niile ebirebi okerekpa gbanda ọnwa na-enye ihe abalị na-eto ya mgbe niile ebirebi kelee kelee na dịrọba onye kere na-eto ya mgbe niile ebirebi kelee raba onye ebere ụwa niile mejọ ya mgbe niile ebiri ebi mkpịrịkpakpando ọnwa na-ehihie abalị na-eto ya mgbe niile ebiri ebi mkpịrịkpakpando ọnwa na abalị na-eto ya mgbe niile ebiri ebi kelee niile ebighị ebi kelee ekele ya jehova onye kere ụwa niile na-eto ya mgbe niile ebighị ebi chineke wụ onye kere ihe niile o kere mmadụ mmadụ emeghị ihe ọ na-achọ mmadụ hapụ chineke jeso ekwesu ekwesu dubawara ọkụ chineke fụrụ anyị n'anya ya zite nwa ya nke unu jizọs kraịst ịzọpụta anyị n'aka ekwesu ọ bụrụ na anyị ekwere na ya ma sọrọ ya ọ bụrụ sị na anyị nwụrụ anyị na ya ga-anọ ruo mgbe ebighị ebi anyị ga-enwe oke ọṅụ ka anyị na-eto Jizọs mgbe niile aga m ezute ya na mbara eluigwe mgbe Jizọs ga ezute ya na mbara eluigwe mgbe Jizọs Jizọs